AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala ka ọ gaziere gị n'ụbọchị taa ka onye nwe gị mma ka onye nwe m leta gị letakwa ezinụlọ gị anyị abịala ịbata ntụgharị uche nke ụbọchị taa bụ ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ mgbe Chineke na-agọzi gị ị na-ajụkwa ajụjụ mgbe Chineke na-agọzi gị ị na-ajụkwa ajụjụ dịka anyị na-atụgharị uche site n'akwụkwọ nsọ n'akwụkwọ Hegai isi mbụ malite na nke anọ ruo na nke isii dịka Jehova meghere anya Zekaraya akwụkwọ Zekaraya isi ise malite na nke mbụ ruo na nke anọ taa ọba anya Hegai bụ onye amụma nke Chineke ka Chineke na-emepe anya ya igosi ya ọnọdụ nke Izrel nọ n'anya ya mgbe Hegai bụ onye amụma nke Chineke n'obodo Izrel ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ Hegai nke mbụ biko soro m tupe akwụkwọ Hegai nke mbụ anyị ga-agụ site na okwu nke anọ rue na nke isii Hegai isi mbụ malite na okwu nke anọ rue na nke isii ọ sị ọ bụ oge unu nwere unu onwe unu ibi n'ụlọ unu amachitara osisi mgbe ụlọ a bụ mkpọmkpọ ebe ma ugbu a otu a ka Jehova nke osu niile nke ndị agha sịrị tụkwasịnụ obi unu n'ụzọ niile unu unu aghawo ọtụtụ mkpụrụ ma nke nta ka unu webatara unu na-eri ihe ma ọ dịghị afọ juworo unu unu na-aṅụ ihe ọṅụṅụ ma ọ dịghị nṅụju afọ unu nwụjuworo unu yiri uwe ma ọ dịghị okpem ọkụ na-ekpo mmadụ ọzọ onye na-alụta ụgwọ ọlụ na-alụta ụgwọ ọlụ itinye n'akpa pụrụ epu gị onye mụ na ya na-atụgharị uche onye na-alụta ụgwọ ọlụ na-alụta ụgwọ ọlụ itinye n'akpa pụrụ epu nke a bụ ọbụbụ ọnụ ma nkọcha nke dị ike nke si n'ọnụ jehova imegide ụmụ isrel n'ihi na ụmụ isrel enweghị nlekere anya a na-agọzi ụmụ isrel ọ dịghị onye na-ajụ ajụjụ ebee ka ngọzi ya si na-abịa amaghị m otu mụ na gị si na-ahụ ya n'ụbọchị taa ndị a bụ ndị Chineke ji kpọrọ ihe ọ kpọrọ ha ndị nke ya bụrụ onye ndu ụmụ Izrel na-eme ka ndụ ndị Izrel bụrụ nke ya onwe ya ji aka ya na-ahazi ma rue mgbe o ruru abịa nwee nnupụ isi ọ dịkwaghị onye chọrọ ịmata onye kere ya ọ dịkwaghị onye chọrọ ịmata ebe ngọzi nke na-enye ya obi ụtọ si na-abịa ọ dịghị onye na anọkata nụ ya si Chineke imeela na adị m ndụ taa ọ dịkwanụ onye na anọkatanụ ya ele anya na gburugburu ya hụ na ọ dị ndị ghasa n'akụkụ ya ndị ekwesịrị ilebara anya mgbe anyị na-ekwu okwu mmadụ ilebara ibe ya anya ileta onye agbata obi ileta ndị nọ na mkpa ọ bụghị ego naanị ka anyị na-ekwu okwu ya ụzọ dị aṅaa ka gị onwe gị na-esi eme ka ndụ gbara mmadụ mfe gịnị ka ilere anya n'ime onye ahụ nke ị zutere n'ụbọchị gara aga bụ ihe ị nwere ike ime iwuli ndụ ya elu ọ bụ gịnị ka ilere anya pụrụ iji ngọzi nke Chineke gọziri gị ime ka obi tọọ Chineke ụtọ ọ bụ n'ụzọ dị otu a ka anyị na-agbata ụkwụ gị onye mụ na ya na-atụgharị uche n'ihi ndụ nke ụmụ Izrel biworo emee ka nkọcha bịakwasị ha ụmụ Izrel bụ ndị si n'ebe a dọrọ ha n'agha na Babilọn lọta mgbe ha ji lọta ihe onye ọbụla kpọrọ mkpa bụ ilebara onwe ya anya ma ụlọ nsọ nke Chineke onye ahụ mere ka ha bụrụ ndị esi n'obodo a dọtara ha n'agha lọta ọ dịghị onye na-ekwu ihe gbasara ya ihe dị onye ọbụla n'obi echiche ha niile bụ ka mmeta nke m ka ọ dị mma ha mezie ụlọ ha ha akwaba ma ụlọ ebe ahụ a na-aga achọ iru onye a mere ka ndụ fọdụ onye a nke mere ka ndụ ghara ịgwụsị n'obodo babilon ọ dịghị onye nwere ohere nye ha chineke anyị bụ onye obiọma gị onye mụ na ya na-atụgharị uche ọ naghị ekwe ka anyị laa n'iyi otu ahụ ihe o ji bụrụ eme asị e wetara nkọcha n'ebe dị otu a ọ bụ ka mara ma anyị ga-atụ egwu Chineke si na ndị anyị lọghachi ọ dịghị mgbe Chineke na-eme ihe ya kpachi obi ma n'ụbọchị taa ihe ndị a dum ka anyị na-akpọ ihe efu n'ihi na anyị mee nta mee imo ahụ na ndụ ka dị ya dị anya nga anyị dị ndụ bụ nga anyị dị ndụ nke a na-ahụ anya na ndụ nke ime mmụọ edere naanị ndụ nke a na-ahụ anya ma ịdị e ndụ nke ime mmụọ edeghị ndụ ilekwa anya na mgbe a malitere ụwa n'iden edam na iv chere na ha dị ndụ ma ha amaghị na ụbọchị ahụ ha dara iwu chineke ka ha bidoro na-anwụ n'ihi na ọ bụ ebube nke chineke n'ime gị bụ nke na-eme ka ndụ bụrụ ihe dị ogologo ọ bụrụ na chineke wepụ ebube ya n'ime gị n'ezie ihe ọ bụla pụrụ ịla gị n'iyi n'otu ntabi chineke ji wee site n'ọnụ onye amụma hegai na-ajụ Izrel ajụjụ biko hazie n'ụzọ unu otu a ka jehova na-ekwu hazie n'ụzọ unu unu akụwa ọtụtụ mkpụrụ ma webata ihe a na-apụghị ịhụ anya unu eriwo nri ma unu enweghị afọ ojuju unu aṅụwo ihe ọṅụṅụ ma unu aṅụtabeghị otu o kwesịrị nye unu unu ihe uwe niile unu na-eyi unu ka dịkwa ka ndị a hapụrụ n'oyi ihe onye ọbụla na-eme bụ ụbọchị niile dị otu m ga-esi meta nke a ọ bụ mụ onwe m a na-adọlị oge ọkụ ime nke a ime nke ọzọ a na-eme ka matasị ụgwọ niile ma ọ bụ ihe niile a na-akụta site n'ụzọ dị otu a bụ nke a na-etinye akpa pụrụ epu gị onye mụ na ya na-atụgharị uche leba anya na isiokwu ụbọchị ndị a lezie onwe gị anya leba anya n'ụzọ gị chọọ iru Chineke mee ka Chineke mata na ị maara na ọ bụ ya onwe ya bụ onye ji gị ndụ na ndọli gị niile nke o tinyeghị aka agaghị agara gị mata na ọ dị mgbe ọ ga-erugasị Chineke biko nna m imeela weta onyinye afọ ofufe nye Chineke onyinye afọ ofufe a na-enye Chineke abụkwana na Chineke chọrọ ego mụ na gị ọ bụ ime ka ihe dịrị anyị mfe Chineke ọ na-achọ ego mụ na gị onye nwere ụwa niile mgbe chineke sị ka ị lebara ya anya ọ bụ imeghere onwe gị ụzọ ime ka ihe gara gị nke ọma biko mgbe ị lere anya na ngọzi na-abịa n'akụkụ gị letu anya n'akụkụ gị kwa mara ma ọ dị ndị ekwesịrị inyere aka ana m arịọ ka mara nke chineke na ikike nke mmụọ nsọ bata n'ime gị ka anyị na-atụgharị uche n'okwu ndị a duzie ụzọ gị mee ka ọlụ aka gị bụrụ nke ga-ewetara gị ngọzi karịa nkọcha ya gaziere gị chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị maọbụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo at yahoo dtcom maọbụ ma ọ bụ awrnigeria at gmail at gmail ezi onye ọma na-ege ntị ị ga-anọ nwayọọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu anyị ege abụ ọma ka anyị kelee okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa arị ekpere anyị mbụ ka udo chineke amara ya na ngọzi ya nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen

ọ gaziere unu ndị Seventh Day Adventist Church Choir ntụ Jos na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị mbụ ka Chineke nọnyere unu mgbe ọ na-agaziri unu n'aha Jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nwanne m nwoke na nwanne m nwaanyị onye na-ege ntị onye na-anụtụla osisi a nke banyere mmụọ nsọ na nsacha ya achọrọ m anyị tụle uche n'isiokwu ọzọ nke yiri nke a nke na-asị otite mmanụ nye onye na-ada ada otite mmanụ nye onye na-ada ada ana m ewere ihe ọgụgụ n'akwụkwọ jọn nke mbụ jọn nke mbụ isi abụọ amaokwu nke iri abụọ na asaa jụọ nke mbụ isi abụọ amaokwu nke iri abụọ na asaa unu onwe unu kwa otite mmanụ ahụ nke unu natara n'aka ya na-adịgide n'ime unu ọ dịkwa unu mkpa ka onye ọbụla zi unu ihe kama dịka otite mmanụ ya na-ezi unu ihe banyere ihe niile dịka ọ bụkwa ezie na ọ bụghịkwa okwu ụgha dị ka o zikwara unu na-anọgidenụ n'ime ya eme arịọ m gị gị onye na-ege ntị n'oge awa ka ịhụdata isi na ekpere mgbe anyị ga-arịọ amara n'aka onye nwe anyị onye nwe anyị anyị bụ ndị na-ada ada site na mmehie dị iche iche na ọrụrụ niile dị iche iche site n'otite mmanụ nke mmụọ nsọ kụziere anyị ịghọta ka anyị ga-esi bụrụ ndị bilirinụ na-adị ike anyị niile n'aha jizọs kraịst bụ onye anyị amen okwu a a na-akpọ otite mmanụ site na akwụkwọ ndị ọkachamara a na-eme ka anyị mara n'ọbụ ụzọ a na-eji enye mmadụ ikike nke ọ ga-eji nọchite anya ịbụ onye ga-ekwusa okwu nke onye nwe anyị n'ime ya ile na ụwa anyị taa ị ga-ahụta na ọtụtụ ndị bụ ndị a kpọrọ ọkpụkpọ dị iche iche mana achọrọ m ime ka anyị mara na anyị apụghị ịbụ ndị ga-anọchite anya Chineke nke ọma ma ọ bụrụ na otite mmanụ nke bụ mmụọ nsọ anọ n'ime anyị n'ihi na ya onwe ya bụ onye na-eme ka n'ime adịghị ike anyị ka anyị dị ike n'ime ọdịda anyị ka anyị bụrụ ndị egwuriri elu ajụjụ abụrụ ọ dị ihe na-egosi na anyị onwe anyị chọsiri ikike ndị ike ee na-eteghị nchichi anyị chọrọ ntute n'ime adịghị ike anyị anyị chọrọ ikike nke ga-agbajipụta anyị n'ime enweghị ike anyị ha ndị dị iche iche ndị na-eme anyị adịghị ekwusa ozi ọma ka onye nwe anyị n'ụzọ o kwesịrị ajụjụ abụrụ mmụọ nsọ nke a na-ekwu okwu ya onye ka ọ bụ mmụọ nsọ site na akwụkwọ nyocha nke mmụta a na-eme ka anyị mara na ọ bụ ọkara nke atọ n'ime chineke dị njọ ya onwe ya mbụ chi nke pụtara ihe ke nwekwara ugwu n'ebe ụmụ mmadụ nọ o nwere echiche na ihe ọ na-emere ụmụ mmadụ akwụkwọ Jọn isi anọ amaokwu nke iri abụọ na abụọ na amaokwu nke iri abụọ na atọ na-eme ka anyị mara na ndị niile ga-ekpere Chineke aghaghị ikpere ya n'ime mmụọ na eziokwu nke a na-egosi na anyị onwe anyị aghaghị ikpere Chineke na okpukpe ọbụla anyị na-eme taa na ofufe ọbụla nke anyị na-efe Chineke taa aghaghị ịbụ ofufe nke ga-esite n'ime mmụọ nke bụ na anyị aghaghị inwe nhuku nke mmụọ nsọ n'ime anyị nke ga-enye anyị ohere inwe mmekọrịta n'etiti nna na ọkpara ahụ dịka anyị na aghọta ya n'akwụkwọ ndị kọrịtị nke abụọ isi iri na atọ amaokwu nke anọ na akwụkwọ jọn nke mbụ isi mbụ amaokwu nke atọ nwanne m nwoke na nwanne m nwaanyị onye na-ege ntị n'oge awa ọ dị ọtụtụ ihe ndị ọzọ ndị na-egosi na anyị onwe anyị bụ ndị na-eji mmụọ nsọ alụ ọnụ kama mmụọ nsọ na-eji anyị onwe anyị alụ ọnụ. ịgwọ na akwụkwọ ọnụ ndị ozi isi asatọ malite na amaokwu nke iri abụọ na itoolu ga-eru na iri atọ na itoolu akwụkwọ nsọ na-eme ka anyị mara n'ebe ahụ na mmụọ nsọ bụ mmadụ bụ mmụọ nke guzoro onwe ya chi nke guzoro onwe ya n'ihi na n'olu bekee nke eji na-akọwa ọdịdị mmadụ akọwara ya dịka otu onye onye mbụ akọwara ya dịka onye na-ewere ọnọdụ nke atọ n'etiti mmadụ site n'omume ha ndị o mere ị ga-ahụta nke ọma n'ime okwu ndị a na ya onwe ya nwere amamihe dịka akwụkwọ ndị kọrentị nke mbụ amaokwu nke abụọ na nke iri na iri na otu na-eme ka anyị mara nke a o nwere uche o nwere izu na nchekwube o nwere ịhụnanya o nwere amamihe ị ga-ahụta ndị a na akwụkwọ ndị Rom isi asatọ amaokwu nke iri abụọ na asaa na akwụkwọ ndị Rom isi iri na ise amaokwu nke iri atọ ị gaa n'ihu ị ga-aghọta na mmụọ nsọ bụ onye na-enyocha ihe niile dịka akwụkwọ ndị kọrent nke mbụ isi abụọ amaokwu nke iri na-eme ka anyị mara ọ na-ekwukwu okwu ọ na-anụkwa ihe ọ na-asụkwa ude n'ihi na akwụkwọ ndị Rom isi asatọ amaokwu nke iri abụọ na isii na-eme ka anyị mara na ya onwe ya na-eburu ka egbere anyị ma anyị na-amaghị ihe anyị na-arịọ onye nwe anyị n'ịsụ ude nke dị oke egwu na echekwuru onye nwe anyị nwanne m nwoke na nwanne m nwanyị onye na-ege m ntị n'oge awa mmụọ ọsọ na-ezi anyị ihe na-eduzikwa anyị ya mere n'ime amaghị ihe anyị n'ime enweghị nghọta anyị n'ime uche anyị na-ezughị ezu anyị chọrọ mmụọ nsọ ka otite mmanụ nke ga-akụziri anyị ihe n'ihi na ebe anyị nwere ihe ọkụkụ anyị si na site na otite mmanụ a bụ nke bụ mmụọ nsọ na ọ na-akụziri anyị ihe niile jizọs gwara ndị na-eso ụzọ ya sị na mgbe onye nkasi obi ahụ ga-abịa bụ mmụọ nsọ na ọ ga-akụziri anyị na ọ ga-eduba anyị na eziokwu niile nke anyị onwe anyị kwesịrị ịma ya mere n'ebe a mmụọ nsọ bụ onye na-akụziri mmadụ ihe achọrọ m ime ka ị na a maara ya n'aha ndị ha dị iche iche dị ka ndị a mmụọ ọsọ a na-ahụta ya dịka mmụọ nke onye nwe anyị dị ndụ a na-ahụta dịka mmụọ nke jizọs kraịst a na-ahụta dịka mmụọ nke mgbapụta a na-ahụta dịka mmụọ nsọ ka anyị na-akpọ ya a na-ahụta dịka mmụọ nke eziokwu a na-ahụta dịka mmụọ nke na-ere ere a na-ahụta ya dịka mmụọ nke ndụ a na-ahụta dịka mmụọ nke amamihe mmụọ nke nghọta na mmụọ nke ike a na-ahụta dịka mmụọ nke amara a na-ahụta dịka mmụọ nke ebube a na-ahụta dịka onye nkasi obi a na-ahụta dịka mmụọ nke ebighị ebi ị ga-ahụta ndị a na akwụkwọ Jọn isi iri na anọ amaokwu nke iri na asaa hụtakwa ya na akwụkwọ ndị Rom isi mbụ amaokwu nke anọ ị ga-ahụtakwa na akwụkwọ Aịzaya isi iri na otu amaokwu nke abụọ nwanne m nwoke onye ọma na-ege ntị n'oge awa mmụọ ọsọ nwere ikike nke ọ ga-eji gosi anyị ụzọ anyị ga-eji nwee mmeri n'ime adịghị ike anyị ha niile dị iche iche ikike a bụ ikike nke ya onwe ya gosipụtara na ogige nke ụwa mgbe a na-eke ụwa ahụ nke a na akwụkwọ Job isi iri atọ na atọ okwu nke anọ na akwụkwọ ndị Efesọs isi abụọ okwu nke iri ya onwe ya mkpanyere ndị na-ede akwụkwọ nsọ okwu nke ha jide akwụkwọ nsọ ọ bụkwa onye na-eduru anyị site na mmehie banyere ezi omume ọ na-anapụta mkpụrụ obi anyị na mmehie n'ebe mmechi ọ bụ ihe ịghọta ka ọma si na otite mmadụ ka anyị onwe anyị chọsiri ike n'oge ikpeazụ a nke ga-eme ka adịghị ike anyị niile bụrụ nke e buliri elu bụ mmụọ nsọ onye nkasi obi ya onwe ya bụ otite mmanụ nke ga-agba anyị ume ịnọdesi ike n'okwukwe anyị ya onwe ya bụ otite mmanụ nke ga-enye anyị izu ike site na ezughị ike anyị niile ya onwe ya bụ otite mmanụ nke ga eruba anyị n'eziokwu niile bụ nke anyị onwe anyị chọrọ ịmata ya onwe ya ga-asachapụ anyị duba anyị n'ọṅụ ebighị ebi arịọ m onye nwe anyị ka ọ dịrị anyị otu a n'aha Jizọs Kraịst onweghị nweghị onye m ga-atụ egwu site na m nwere Jizọs Kraịst m gaghị atụ egwu n'ime ụwa m nọ n'ime ya site na Chineke bụ nna m onye kere m onye maara m tutu akpụọ m n'afọ ma na arị onye ọma na-ege ka anyị gbalịa na-enwe okwukwe ebe Kraịst nọ mara na ọ nweghị ihe mmadụ ga-eme anyị n'ime ụwa Ọ nweghị ikike ọbụla nka ikike nke Kraịst ka anyị kwere na chineke kwere na mmụọ nsọ ka obi anyị ghara ịlọ mmiri imeela onye mgbasa ozi grant emenike onye wetara anyị ozi ọma nke pụrụ iche nke ụbọchị taa na-agba anyị ume ma anyị kwesị ike na kraịst ma anyị atụla ụjọ ma anyị atụla egwu onye ọma na-ege ntị atụla ekwu arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka chineke nye onye mgbasa ozi grant emenike ogologo ndụ na ahụ isi ike wepụ ụjọ na egwu n'ime ndụ ya ma nke ezinụlọ ya n'aha jizọs amen ezi nwa chineke na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 07063637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com ezi onye ọma na-ege ntị anyị na-arịọ ka chineke nye gị udo anyị na-arịọ ka chineke wepụ ụjọ n'ime ezinụlọ gị wepụ ịtụ egwu n'ime ndụ gị ọ ga-emere gị ya kwere na ya ị ga-anata ngosi a n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo